alhamdulillah wasalatu wasalamu ala rasulillahi wa ala alihi wa ashabi ajma'in udo na ngọzi nke chineke dịrị unu niile ndị kwere ekwe ụmụ igbo anyị abịagokwa ka anyị si eme anyị na-akpọ unu oku oge anyị ji ezukọta na-atụgharị uche n'okwu nke chineke nke bụ alkuran ọkacha aka n'ọnwa anụwa bụ ibu ọnụ ọnwa nsọ ọwa nke chineke gọziri agọzi ọwa nke chineke ji afọma ya wee zute ndị nke o kere eke n'uju ya ọwa nke ọ gwara anyị na ọwa nke Quran hudan linnas wa bayinat min alhuda wal bayinat min alhuda wal furqan ọwa nke ezidata Quran dịka ezi nduzi ụzọ ma dịkwa ka nkọwa nke ezi nduzi ụzọ ahụ ma bụkwara ihe nke eji ama ezi ihe na ajọ ihe ya kpatara anyị na unu ji ezute ụbọchị ọbụla iji kọwatara unu ihe gbasara ọnụokwu nke chineke n'ọnwa anụwa anyị na unu kọrọ nya ihe gbasara ndị iru abụọ na nkọwa nke anyị kọwara anyị gwara unu na chineke ji amaokwu ịnọ wee kọwaa gbasara ndị kwere ekwe wee jiri amaokwu atọ wee kọwaa gbasara ndị na-ekweghị ekwe wee jizere ọtụtụ amaokwu wee kọwa maka ndị iru abụọ ndị kwere ekwe bụ ndị nọ n'otu akụkụ ndị na-ekweghị ekwe bụ ndị nọ n'akụkụ nke ọzọ mana ndị iru abụọ bụ ndị nọ n'etiti ha nọ ebe a ma ha anọghị ebe a ndị iru abụọ bụ ndị nke dị bụ ajọ ihe dịrị ndị kwere ekwe bụkwara ajọ ihe dịrị ndị na-ekweghị ekwe maka ha ezughị ezu na ndị kwere ekwe ha ezughịkwa na ezu na ndị na-ekwere ekwe ha nụta n'ebe a ha kọọrọ ndị nka ha nụtakwa ebe nke ha kọọrọ ndị nke ọzọ dị ka anyị ga-esi ghọta ma ọ bụ na anyị atụgharịcha uche nke tata aka mbụ nwanne unu nwoke ịsa fraịde okonkwo onye nke na-akọwata gbasara ihe nke agụpụtara anyị nwanne anyị nwoke nke na-agụpụta n'onu arabic ga-ekene anyị udo dịrị unu niile ndị be anyị ndị igbo assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh nwanne anyị nwoke a bụ barista harun eze ọ ya nwa ka ị ga na-anụ onu ọmụ ya nke chineke gọzigoro agọzi iji wee gụpụta okwu nke chineke dịka ndị mmụọ ozi na ndị mmụọ ọma ji agụ ya n'eluigwe nam anyị ga-ege ntị ka anyị nụ nke anyị gụgoro agụ n'oge gara aga gbasara ndị iru abụọ ka anyị bido ebe ahụ wee jikọọ ya na nke tata ومن الناس من يقول ولهم عذاب أليم بما كانوا يكذبون شنك نكسي ومن الناس من يقول آمنا n'ime mmụ mmadụ ewe ndị nke na-ekwu na ha bụ ndị kwere ekwe na chineke ma kwekwa na ụbọchị ikpe ma n'ezie ha ekweghị ekwe ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا ha ndị nke na-awọgbu Chineke ma na-awọgbukwa ndị nke kwere ekwe ma n'ezie enweghị onye ha na-awọgbu karịa onwe ha ma ha amaghị na ọ bụ onwe ha ka ha na-awọgbu fi kulubihim maradun n'ime obi ha ewere ọya ewere atịtị ewere ajọ ihe dị n'ime obi ha chineke wee tinyekwuo ajọ ihe n'enu ajọ ihe nke ha bụ walahum na alim bima kanu yakdibun site n'ihi nke a chineke iwee nye ha ọpịpịa ahụ nke na afọ ụfụ na ahụ site na n'ihi okwu asị nke ha na-ekwu nke a niile bụ nke anyị gụgoro agụ nke mbụ na nke abụọ na nke atọ bụ nke anyị gụgoro agụ tata anyị ga-agụ wee gawa n'ihu nam وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون وإذا قيل لهم la fil ard oge ọbụla a gwara ha unu emebina ụwa nke chineke unu abụ na ndị nke ga na-emebi ihe n'obodo unu emebi na ihe ọma nke chineke kegoro eke ha ga-asị innama nahnu muslihun na anyị adịghị emebikwa ihe ọbụla ihe anyị bụ sọsọ ndị na-emezi ihe anyị bụ ndị na-emezi ihe ihe nke a ka ya ga-ekwu a ga-agwa ha unu emebi n'ụwa ihe o gosi bụ na ndị a bụ ndị nke na-emebi ụwa ndị iru abụọ ha na-emebi ụwa agwa ha emebi n'ụwa ha si mba na ha bụ ndị na-emezi ụwa chineke jigoro okwu asị wee mata ha wee kwuo na ha bụ ndị okwu asị nke anụwa amaokwu nke a na-egosikwa ụdị okwu asị ndị a na-ekwu agwa ha asị unu emebi n'ụwa n'ọtụtụ ihe ụzọ dị iche iche ka ha ji emebi ụwa ha na-emebi ụwa site n'igbu mmadụ ha na-emebi ụwa site n'asịrị ịgba ama akwụ asị ha na-emebi ụwa site n'ịnapụ mmadụ ndị mmadụ ihe ha n'ụzọ dị iche iche oge ụfọdụ ụfọdụ n'ime ha pụtasị gị na ha bụ ndị kwere ekwe na ndị be ha achụpụgo ya maka ya kwere ekwe atụgharị ego mewere ebere na-amaghị na ọ bụ iwọgbu ndị mmadụ chineke wee kpọọ omume dị otu a dịka imebi ụwa nke chineke la tufsidu emebi n'ụwa nke chineke kere eke abụ onye mpụ onye na-eme ajọ ihe onye na-eme ihe ọjọọ hapụ ụwa chineke bụ ụwa nke chineke jagoro mma ka ọ dị ka chineke si chọọ ya ha si mba na ihe anyị bụ sọsọ bụ ndị na-emezi ụwa unu na-anya unu afụ na akụkọ niile a na-akụ gbasara ndị iru abụọ ihe na-abụ ka a na-ewepụta oge ọbụla ihe na-abụ dị iche iche nke a ga-emegide nke ọzọ ewepụta ya yakulu amanna billahi wa bil nke a ka ofu n'akwụkwọ na ha bụ ndị kwere ekwe na chineke kwekwa n'ụbọchị ikpe wa ma bi mana ha abụghị ndị kwere ekwe ifugo ya na-abụ a yukhadi'una Allah wa rasul wa walladina amanu ha bụ ndị na-awọgbu ndị nke kwere awọgbu Chineke na-awọgbukwa ndị nke kwere ekwe yukhadi'una Allah walladina amanu wa ma yakhda'una illa anfusahum mana ha adịghị aghọgbu onye ọbụla karịkwa onwe ha ya bụ na ha na-eche na ha na-aghọgbu Chineke mana ezie n'ezie ha na-aghọgbu onwe ha nke akwa ihe ọzọ dị iche gbasara ha fi qulubihim maradun wa zadahumullahu maradan wa lahum azabun alim bima kanu yaksibun amaokwu nke a na-akọ bụ ihe dị iche n'ihe nke ha na onwe ha na-eche n'obi ha ha na-eche na ama ha bụ ndị kwere ekwe mana chineke na-esizi na ha bụ njọ agatiekwu ha njọ n'elu njọ ha jezie na nke anyị na-agụ kịta sị oge a sịrị ha unu emebi n'ụwa hapụ ụwa nke chineke ka ọ dị asị mba mba mba na anyị bụkwa ndị nke na-emezi ụwa emezi mana chineke na-akọwata na ndị a bụ ndị na-emebi ụwa na awa bụ ndị na-emebi ihe ihe kpatara tata o jibu sọsọ n'ọnụ ka anyị na-ekwezi e, e, e, nkwa okwukwe nke anyị ewezu onye na-emepụta omume dịka ndị kwere ekwe maka na ọtụtụ mmadụ nọzi n'otu nke a ndị na-ekwu sọsọ n'ọnụ a na-adị eme na omume ndị dị ka ndị kwere ekwe anyị na-akpọ unu oku dịka oge ramadan a kunu mepụta okwukwe unu na omume hapụ na ịgba ịgba ọnụ meenụ dịka ndị kwere ekwe oge ọbụla afụrụ ndị moslem ama na ọ bụ ndị kwere ekwe ọ bụrụ n'ọnụ ka anyị ga na-eto ọnụ oge ọbụla na anyị bụ ndị kwere ekwe nke a bụ nkuzi nke gbasara ndị moslem ozuru na anyị si na anyị bụ moslem ọ dịkwa mkpa anyị wee mepụta omume ọ bụrụ na ị na islam kacha mkpa karịa okwukwe ndị ọzọ gosi ya na omume gị ndị muslim na-ezu ochi ndị ọzọ na-ezu ochi ka ka ị ga-esi sikwa na okwukwe gị ka a na-agba ama isokwe na-agba ama so chineke na-akpọ anyị oku ka ndị kwere ekwe ka anyị ghara ịdaba ya na ndị iru abụọ nam يفسدون ولكن لا يشعرون Chineke na-ekpebizi gbasara ha Chineke ji oge dị otu a na-ekpebi gbasara ha ọ sị ala innahum humul mufsidun na amaokwu nke gara aga bụ amaokwu nke iri na otu ọ dị ka na-adịghị adọ ha sị na ha bụ ndị na-emezi a na-asị ha unu emebina ọ ka na-adịghị adọ chineke bụ onye ikpe wee bịazie ka o kpezuo ikpe ka o kee ikpe wee sị ala innahum humul mufsidun unu nepa anya ọfụma na fụ na hawa bụ n'ezie n'ezie hawa bụ ndị nke ahụ na-emebi ụwa chineke ekpebigo ya bụ na enwezi ihe mgbagwoju anya dị na ya ndị a bụ ndị nke na-emebi ụwa iru abụọ nke dabatara n'okwukwe dị iche iche bụ ebe ụwa nọbido bido mebiwe maka na ofufe nke chineke na usoro nke okpukpe bụ nke na-emezi obodo mana ugbu a na agbụrụ nke anyị a ejizi okwukwe wee na-agba ama na-ero ihe ọjọọ niile dị iche iche n'ime ụlọ ụka Eh, na-erogide onwe ha na-erogidekwa ndị ọzọ ụlọ ụka n'oge gboo bụ ebe a na-eme sọsọ ihe ọma mana ndị iru abụọ karịziri tata iru abụọ anụ bụ nke dị ebe ọbụla ewere ebe ọ dị yara ibi ya ya kpata ka ijiri ohere a na n'okwu nke chineke wee tụgharịa uche ụka ọbụla nke ị na-ekpe jụọ onwe gị iso na ndị iru abụọ ndị a na-akụziri ihe ọma ọ bụrụ ihe ọjọọ ka ha na-eme chineke na-ekpebi n'ebe ha nọ taata si na n'ezie ha bụ ndị na-emebi ụwa eji anụzi ọgụ n'ime ụlọ ụka na-azọ ọkwa na-azọ oche na azụ oyi isi jiri ọgwụ jiri ihe niile dị iche iche wee na-azụ ya ha sikwa na ha bụ ndị kwere ekwe chineke na-agwa anyị na ya ọ bụ chineke na-afụcha ihe niile ka dị ya wakwa na onye ga-ekpebi ikpe o gosi ala innahum humul mufsidun n'ezie ndị a bụ ndị nke na-emebi ụwa humul mufsidun walakin la yashurun mana ha amaghị ha echeghị na ama na ya ọ bụ chineke ma maka na ọ bụrụ na ha ma ọ bụ na o doro ha edo n'ime obi na chineke na-afụchi ihe a niile enwere ihe ga-eme ka onye chineke kere eke nwee ike ịdị na-eme dịka ndị iru abụọ mana ha na-eche na chineke amaghị walakin layash yashurun o metụtara ha na chineke nwere ike ikpebi ọ na-ajụzizi ndị dị otu a na-eje ụka ndị alakụba mbụ islam ma na-eme omume dị otu a ha chọ na enweghị ụbọchị ikpe chineke ekpebigo n'ụbọchị nke taata o kpebigo n'ụbọchị nke taata na ha bụ ndị nke na-emebi ụwa mana ha amaghị na وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون Chineke ka na-akọkwa maka ha chetakwa na ọ bụ n'amaokwu nke asatọ ka chineke bidoro anyị nọ na nke iri na atọ jiziere aka gị wee gụọ amaokwu one chineke jigoro wee na-akọrọ anyị gbasara ndị iru abụọ chineke gwara anyị si wa aminu kama amana nas na oge ọbụla a gwara ha ka ha kwere ekwe kwerenu dịka ụmụ mmadụ si kwere kwerenụ na chineke dị ka o kwesịrị ka ụmụ mmadụ kwe ha ga-asị anụminụ ma ama na sofa ha kee ka unu si ekwu otu a ọ pụtara na anyị na-ekwe dị ka ndị nzuzu anyị ekwere dị ka ndị nzuzu ị na-agwa anyị kwere ka ndị mmadụ Anya bụ ndị nzuzu ebe a kwa ekere ụzọ ekere ọnọdụ ụzọ abụọ ọnọdụ nke ndị mmadụ bụ ndị nke kwere ekwe n'ezie na ọnọdụ nke ndị nzuzu ha waji aka ha wee kpọọ onwe ha onye ndị nzuzu maka ha ma ihe a na-eme oge a sị ya kwerenụ dịka ụmụ mmadụ kwerenụ dịka ndị mmadụ ha sị anyị kwere dịka ndị nzuzu chineke wee kpebie okwu si ala innahum humul sufaha walakin la ya'lamun n'ezie hawa bụ ndị nzuzu mana ha amaghị n'ezie hawa bụ ndị nzuzu mana ha amaghị ka ịghọta chineke ji kpọọ ha ndị nzuzu matakwa nnọọ hawa bụ bụ ụzọ wee kpọọ onwe ha ndị nzuzu oge a sị ha kwerenụ ndụmọdụ ka a na-enye ha enyecha ka omume ha dị dịka anyị na-akpọ onwe anyị oku tata ndị muslim ebe ọbụla ha nọ bikonu unu gbaa mbọ jiri ọnwa anụwa ka anyị kwere dịka ndị ụmụ mmadụ ka anyị kwere dịka chineke si chọọ oge a gwara ha okwu dị otu a ha sị anyị na-ekwe anyị ekweburu n'oge gara aga dịka ndị nzuzu chineke wee sị n'ezie ha bụ ndị nzuzu mana ha amaghị ha bụ nzuzu maka na chineke ga-ekpe ikpe ihe niile nke na-eme n'ụwa kee ka mmadụ ga-eji mara na onye dịka chineke dị onye nke na-akwụ ihe niile na-eme onye ahụ arapụkwa wee bụrụ onye iru abụọ sọsọ onye nzuzu ga-eme ya kee ka mmadụ ga-anọ wee saa aka ebe a si na ya kwere jee ebe nke ọzọ si na ya ekweghị sọsọ onye nzuzu ga-eme ya kee ka mmadụ ga-eji bụrụ ọ na-eme ajọ ihe akpọọ ya oku ka o mezie ọsị mba mba na ya bụkwa onye mmezi ebe ọ makwa na ya bụ onye ajọ ihe ajọ mmadụ sọsọ onye nzuzu ga-eme ụdị omume dị ụta onye chineke gọziri ga-abụ ọnọdụ ọbụla ọ nọ ọbụgodi unu o chefuru echetara ya ọ ga-anabata ya si ya na ya amaghị ka ya mezie ya mana onye siri ọnwụ n'ajọ ọnọdụ na otu ọbụla o si dị na ya ga-anọ n'ajọ ọnọdụ ahụ bụ onye nzuzu chineke si ala innahum hum ha walakin la ya'lamun وإذا لقوا الذين آمنوا قالوا wegidekọnọwụ ileesereha pụ lihim kolụamakom nemeamụtezi ijikọwaa na ha bụ ndị nzuzu chineke wee gwa anyị sị na laquledina amanu qalu amanna oge ọbụla ha jekwuru ndị nke kwere ekwe ha nọ n'etiti ndị kwere ekwe ha ga-asị na ha bụ ndị so kwee kwere na chineke waidha khalaw ila shayatinihim mana oge ọbụla ha fụrụ onwe ha n'ime ndị nke ekwensu n'etiti ndị nke ndị nke na-ekweghị ekwe ndị nke ọ bụ sọsọ ime ihe ọjọọ bụ ihe dị ya n'uche echiche oge ọbụla ha fụrụ onwe ha n'ime etiti ha ha ga-asị inna ma'akum n'ezie unuwa ka anyị so n'ahịa chineke akọwapụtagoro anyị n'ebe a ihe gbasara ndị a hafụ ndị a ha sị na ha so hafụ ọcha ha echawa ọcha hafụ oji ha ejiwa oji ha bụ ogumagana ebe ọbụla ha nọ ha si na ha so ha bịa fụ ndị ekwu ozugbo na ha bụ ndị moslem oge a ga ọ ga-echeta afọ ọ zara na islam ọ rapụ ndị moslem jee ebe ọzọ o chefuo afọ o ji bụrụ moslem ajụọ ya ọsị mba ahụ na ya esokwa ndị a na onua ka ha so ka ya so ebe a ka chineke kọwatara ha dịka ndị iru abụọ akụkọ a niile bụ akụkọ na-egosi na ndị a bụ ndị iru abụọ wa iza laqul ladina amanu qalu amanna oge ha fọrọ ndị kwere ekwe ha emewe ka ndị igbo mmadụ ma oge ha jegoro n'etiti ndị ndị ji arụ ọrụ ha si na ha sokwa ha nna ma nahnu mustaziun gaa ya na anyị ntị nke anyị na ndị kwere ekwe na-eme anyị ji ha na-ama njakịrị anyị na-amagwa ha ọ bụrụ anyị n'obi oge ọbụla ịfụrụ anyị na ndị hmm. kwere ekwe o siri anyị n'obi nke a na-egosi na ha bụ ndị nzuzu nke a ebe a ka chineke kọwatara ha ọfụma ọfụma ka ha na omume ha si dị nam Allahu yastahzi'u bihim ويمدهم في طغيانهم chineke sịrị na oke onye ji ndị kwere ekwe wee na-ama njakịrị onye ji ndị kwere ekwe wee na-egwu egwu chineke ga-eji unu wee gwuo egwu wa yamuduhum ya tughyanihim yamuduhum chineke ga-atinyekwuo ha ka ha banye n'ime na-ajọ ihe nke ha na-eme ka ha wa bụrụ ndị nke gamiri ime n'ime ajọ ihe ha ya pụtara na ha ga-abụ ndị nke na-ama na omume ahụ ha na-eme wee pụta wee ruo ụbọchị ikpe ga-ezute ha ka e soro na ndị nke chineke ga-abụ ọnụ ndị nke chineke ga-ata afụfụ ndị nke chineke ga-eji ajọ ntaramahụhụ ya wee zụta anyị na-agba mbọ ka anyị kọchaa akụkọ gbasara ndị iru abụọ anọ nam ike الذين اشتروا الضلالة بالهدى فما ربعت تجارتهم وما كانوا مهتدين Chineke ji akụkọ gbasara ndị ahịa wee chọọ ka anyị ihe ọnọdụ ndị a maka onye ọbụla na-aga ahịa ga na-aga ahịa ka o gote ihe ọ chọrọ ma ọ bụ ka o rite uru n'ihe ọ na-ere ahịa bụ ebe a na-erite uru enweta ihe ị chọrọ ahịa bụ ebe a na-enweta ihe ọma mana chineke chọrọ iji ọnọdụ ahịa wee kọwara anyị ọ sị na ulaika ndị a bụ ndị iru abụọ bụ ndị nke jigoro ezi nduzi ụzọ nke chineke wepụtara ha wee gota ndịghị ụzọ dịka onye jere igote ihe wee jiri ego ya bụ ezigbo ego wee gote ajọ ihe otu a ka chineke si akọwa ya na o ji ezi nduzi ụzọ nke chineke yegoro ya eye o ji si na ya bụ ndị kwere ekwe ka o jizi wee gaa ahịa nke ekwensu wee gotezie nduhie ụzọ fama rabihat tijaratuhum na ọzụzụ ahịa nke ha ahụ bụ nke a na-enweghị uru si na ya wee pụta enweghị ihe ọma ga-esi na ya wee pụta muhtadin ha bụ ndị nke na-ama ama na-agaghị enwe ezi ụzọ n'ụwa nke ma n'ụwa nke ọzọ chineke na-akọrọ anyị ihe gbasara ndị a bụ ndị na-ekweghị ekwe anyị nọ na amaokwu nke iri na isii ọ ka dịkwa ruo na nke iri na asaa aka na akụkọ maka ndị a nke iri na asatọ aka na akụkọ maka ndị a iri na iteghete akụkọ ha ka na-agakwa iri abụọ akụkọ ha ka na-agakwa eji sọsọ amaokwu anọ wee kọọ maka ndị kwere ekwe jiri sọsọ amaokwu atọ wee kọọ maka ndị na-ekweghị ekwe wee jijeri one ma one nke anyị ga-afụ maka ha wee kọọ maka ndị iru abụọ ụmụnne anyị oge abụrụ ọzọ iyi anyị anyị na-asị unu udo nke chineke nọnyere unu ọ bụ unu chọrọ ịnụ maọbụ jụọ ihe gbasara okwukwe islam n'asụsụ igbo unu kpọọ ekwentị a 08037861407 ọzọkwa 08037861407 ọzọ dịka ya bụ 08036502716 udo nke chineke dịrị unu niile ụmụnne anyị na agbụrụ bụ ụmụafọ igbo daalụ nụ assalamu alaikum warahmatullahi wabarakatuh assalamu alaikum warahmatullahi wabarakatuh